nna m ndewo dịka anyị siri malụ onye bụ na dịka anyị malụgo onye ịbụ mana ọ ga-akwa anyị ọ ga-akara anyị mma ma ọ bụkwa na ịgwa ndị Igbo na-egekwa gị ntị kịta ndị na-aka mara onye ịbụ afa gị obi dị ka dịkwa m aṅụrị ka ndị Igbo amaka si wee na-eme ka ebe a na-aga aga m abụkwa chi ama ndo nke mbụ na na ndo ovu nwa ejikwela na evi nwa mụrụ n'ụkọ nwa odogwu amụchagbu ebunu oji ozi Chineke aka m ya otu aka o si dị ndewo eh, nna biko n'ụbọchị nketa taa ọ ga-akara anyị mma ma ọ bụ na ịkụ atụrụ anyị eh, ihe bụ ọjị ọjị Igbo ọjị a na-ata ata ihe ọjị ihe bụ ọjị eh, nwa m daalụrị nne okwu banyere okwu ọjị a kwesịrị mposi ị e ga-ekwu ya Igbo ezue maka na ọjị bụ ọjị akpọrọ ya ka ọ bụ ọjị jikọrọ igbo ọjị jikọrọ ife dị iche iche ọjị bụ mkpụrụ osisi mmụọ eji akalịsa chukwu ụka ị na ka m bido gwa gị na yoruba ma mme mmemme ma bụ ebutere ọjị ka m gwa gị na awụsa ama mme mmemme ma wee butere ọjị ebe awụsa ji anụ nwaanyị bụ ọjị na-eji ụdị mmanya na ọjị bụ nkata ọjị nkata ọjị nkata ọjị ọjị na-aga ije awebe na ala ọjị bụ ofe ife Igbo niile na-asụ anya maka na ọjị bụ osisi anyị ji aga ọfọ Ị ma na a na-ekwu ịgọ ọfọ ụfọdụ ama nghọta na ịgọ ọfọ bụ ikpe ekpele ọjị bụ ife igbo na-eji n'aka wee na-ekpe ekpele ọnya butelụ na efe ọjị ọjị epeka mana mmadụ nnụ na-eli nọdụ ebe awụ ofe ọjị ọbụla ọjị bụ ofu ife na-eji obiọma eke ọjị bụ obiva na da ekebe aghụghọ ada abata mana opekekwa enwere ike bute akpara izi ili n'ebe mmadụ iri na ise nọ eme ya ha wuru ha wuru ebusa akpara ise na ụfọdụ eme eketa enwere ike mmadụ ite naanị ekele ma mmadụ ịsatọ ekele ndị ọzọ eketa mana ọjị bụ na ga-ewepụta iji gosi gị na ife a bụ ife Igbo na-asụ anya iji gosi gị na ife a bụ ife mkpụrụ ozi chukwu wepụtara si ka ụwa niile weli ya wee na-eme gịnị wee na-anọkọ ọnụ ọjị na-agbala anyị ama ife chukwu chọọ ka anyị na-eme ife chukwu chọọ ka anyị na-eme bụ iweta ọjị fụ ka ọjị zi wee dị iche iche ma jikọọ onwe ọnụ na-ekwu na ọjị jikọrọ onwe ọnụ ọ wee nọọ idemoji ọnụ ọnwa kwuru ọnụ arọ kwuru arọ ma dịkọkwa ọnụ agwa gị na sọsọ na-agbasa ọjị bụ gịnị bụ onye ọzọ mana ọjị nọdụ n'onwe ya ọnọkodo ọnụ gaa na na onye ọzọ bịara mee gịnị gbasa ọjị nye ka ọjị na akọwala anyị bụ igbo na anyị bụ igbo dịka ọka ọjị ọnwa dị ya mana anyị gbara agbalụ ndị dị iche iche nkịtị fa na-agbasa anyị etu aka ọ dị n'ezinụlọ onye mere eji nụ nwaanyị ebido n'ọjị nya mere na abịa ka aza izu ebido n'ọjị a na ife ji ebido n'ọjị bụ na ụmụnna zukọsịa ewepụta ọjị ndị otu zukọsịa ewepụta ọjị ka ha gụọ ọjị ka e wee dị n'otu adị n'otu ka a wee ghara ime gịnị ka a wee ghara imebi emebi ka adị mma ka anyị mara amalụ na ọgwụ ịdị n'otu ka anyị ya eme mana onye ọzọ bata na ọ eme gịnị na ọ agbasa nwaanyị ya eweta ọjị n'otu agbasakwu onye ka anyị malụ na aka ọzọ na-agbasa ọjị na aka ọzọ na-agbasakwu mmadụ ejielu nwaanyị ewepụta ọjị nyabụ ọjị epekakwanụ ọjị a dị ejukwukwa n'afọ mana onye ọ na-eloro ọnya na-akwa na-eme maka gịnị na ọ dị ka ife eji wee kpụ udo na ọ dị ka ife eji wee sị gịnị ọ bụ na ọ na Eh, house of reps or eh, senate asị gị na ọgịnị na omezi ebupụ mezi ọbụla enwezi house etu a ka ọjị dị ewepụ ọjị ọbụla ya bụ na mmemme adịrọ ọ nwere mmemme ije mmemme ndị mmadụ ibe na-eme ịfụ na ọ bụ na ọjị adịrọ na ọjị nwere ike idebe unu bido n'elekere mbụ wee n'elekere satọ ebe na-eche ọjị ka ọ bịa maka ọ na ọ bịara na ije ekere bido mana ndị na-amazi taa ọ bute aṅara debesị gị he ọjị abịa iji kwuo na mmemme eji aṅara mee na agọrọ ọjị bụ na ọ na-adịkwu ka mmemme aṅara maka na ife ndị uche ba na-ezuchere ezume ụfọdụ na-emekọtazi bute biskit wunye n'ihe eh, sị gị na ọjị abịa ọ na bụ ka iwe biskit gọbọ ọfọ adịghị eme eme ya na ọjị bụ ife na-ejikọ mmemme ọjị bụ ife na-ejikọ obodo ọjị bụ ife eji ekpe ekpele mkpụrụ osisi ewepụtara eji ekpe ekpele mkpụrụ osisi ọbụla na-alụ ife dị iche iche onwere bụ ya na-atọ ọjị si na ife nya na-atọrọ ọjị maka ọya mamịrị na ahịa ya maọbụ na ife eji atara ọjị maka isi ọwụwa na-awụ ya maọbụ ife eji atara ọjị maka nọọ na a na-atọ ọjị nọọ ife mmadụ na ibi eji anọkọ o nwezikwa enwe ike kwachatazi ya tabazi ya ọtọbi ụtọ talụgaba mana ọjị abụrụ mkpụrụ ozi mmadụ ya bụ ojecha abịa nata ogotela ụmụ ya ka ebe abịa eji ọjị emebe abịa nwụọ ndị be ejiri ọjị emebe abịa na ife eji ọjị eme ebe ekpele na ikwu okwu bara uru na ime ife igbo ga-eji wee nọkọ ọnụ ya mere igbo ji nwee nsọpụrụ na ebe ọjị nọ ma na-agụ ya ọ bụgodo n'ụlọ ụka n'ụbọchị taa a e na-eme mmemme a na-eweta ọjị ọ ịmazia n'ọnụ isi ekpe ekpere nke gị wee kpee mana ụfọdụ na n'akụkụ ndị ọkwagburu ogeli na akwagbu di ba n'ọ n'akụkụ ndị ọbụrụ ndị oyibo basị gị na ndị dị mụọ katọlik dan pope ba na ọzọ na-agọzi gị hei ọjị ka ndị a na-agụ a na-agụ ya bụ ọjị anyị na-eti gịnị ise ife ise pụtara bụ eme ife emenụ pụtara bụ gịnị yes iji gosi gị na ọ mbụ dị ndị oyibo sịrị i will present kola to you kedu kola a na-epresent ọgwụ ya bụ ọjị ekenekwe m unu ndewo biko um, etufughị mgbe kọwatụgodoro anyị otu ọjị si agba ọjị gbaa ibu agba ofu ka ọjị si agba ee ọjị ọjị ọjị adara anara agba ofu ọ bụ na ọjị gbaa ofu ọ bụla ya bụ na ọ gbara mvilida mvi ebe a na-akpọ na ive gbara mvilida mvi ife um, um, um, na nke bụ eziokwu na ọjị gbaa ofu n'aka gị ọ ya afọ gị maka ya n'ala maka na ọ gbaziri agbazi ọ dị ka alụ n'anya ma ị n'ekwu ekwu anyị na ọ dị agba ofu na ife ara eme na nkịtị ọjị gbala ịbụọ abụrụ na ọjị igbo na ọjị ndị Hausa na ndị Yoruba na-agba ịbụọ ọ bụrụ ụdị ọjị ya mana ọjị igbo ji bụrụ igbo bụ ife ọjị na-abịa ọgba ata anya ata abụ ịtọ ọjị gbara ịbụọ enwere ife ọ kụziri na ọjị na-egbu egbologo ọgwụ ọjị na-achọrọ gịnị ọjị na-achọrọ igwe ka ọ bụ onye mere oyibo o ji mechasị gị na trị abụrụgo kraụd nya trị ịtọ abụrụgo igwe nya na ọgba ịtọ ọbụla ọjị ikenga ọjị ikenga a bụ ọjị nwata kwudo ọjị ikenga a bụ ọjị bịala oke okwu ọ dịbịala oke ife ọ bụla ya ọ bụ na ọ ji gbaa anyị nọ ọbụla abịa na anọ izu na anọ ọ gbara ọfụma a na-ata ya ata ọ gbaa ise o mee gịnị ọ nabatara ọra ọ gbaa isii ọkụkọ abaghị okwu ya ọ gbaa ise ọkụkọ abaghị ya ọnwa obodo na-eweta na isii nwa obodo na-eweta na isaa mana ọgba isii onye walụ na-achịkọrọkwa wee na akpa maka na nnekwu ive mana ọ bụ na onye mara ive na-eme nọdụ onye gwọrọ ka echili ya wee ka o bụrụ ive lụrụ onye ọbụla na mba nụnụ nọọ ive ya emebe emeeli ego ọchị atọ ọchị nwa ọnwụ dị n'elu ya ọgba ise egbupụrụ ya ọkụkọ ife niile ndị a bụ ife ndị dị mbụ anyị wee pụta ọ bụrụ na ndị mụrụ anyị ndị debere ebe anyị nọ ọ bụrụ na vavụl ya ka ife na-eziri ezi eme eme ya eme maka na o nwebere ebe emelie nọọ ife ọ na-eweta ebe ọnwụ ọ nwere ọjị ya bụ ọgba ịsa asịsị ji echile ya alụsị anara eme eme nọọ mmadụ na ibie ya ejikwa ya nwee ọnwụ iji gosi na ọ na-eweta ọnwụ iji gosi onye obi ya sị na obi ya dị ọcha ife ya ejima na ọjị esike bụ na ogbu mmadụ ọmaalụ ada agwatakwa na ọjị gbalịsa onye na-egbu mmadụ onye na-eme alụ ọ dị aghọta ọjị gbalịsa ama ya wawa bido taa ya jee n'ose bụ ya jee ebe a na-ele ọjị gobe ọjị wawa ọjị ọya nweta nwere ịsa si tụnye ya na ọdọ ọjị ọya nweta nwere ịsa na ọ na-esi n'obi dị ọcha ọ na-akpakwu ezi ije nya na ihe ọbụla nwere ife Chineke ji egosi ụwa onye melụ na ndị ọcha na-eme eweta ebe a eweta ebe a ewekọ onye ọ na-esi na ndị ọcha esika eh, igwe na-ekwu okwu ka anyị na-ejizi tata onye jide ọ na-akpọ nwanne ya igwe na-ekwu okwu bụ ọgwụ agwara agwa maka na ọgwụ bụ teknọlọji ma agbaje nne ọ teknụzụ ọ eweta nke weta nke ekechie weta nke weta nke ekechie weta nke weta nke ewe ya ma ebe dị etu ọrịa mana anyị amazi ive bụ nke anyị anyị mee nye ka ọ dị mma na-aga aga so na vancha bụ ife na-abụ na anada eweta ọjị agụ ọnya ọ bụ isi bụrụ isi ma ọdụ enwe n'ube na ụkwụ onye ji bịa ka oge ejiri nwa na-eme o jiri ọjị n'aka na-asịsị gbuolie mmadụ na mmadụ bịa bụ onye igbo ife anyị ji mara igbo ife izi ihe enye onye bịara gị ibi ikunye mmiri maka na o si n'ije ọ nwụọ ọnọdụ ana ibunye mmiri ọkwa aka imeeli ọjị o nwere okwu nwere isi a na-ekwu egwu anaghị ekwu okwu n'ala Igbo masị ebidoro n'ọjị ọnya ma ejisi gị na ọ dị mma na nze ya atọ ọjị na ọ dụrọkwana mma na nze ya atọ ọjị okwu nnubu inu nze ya atọ ọjị okwu tọpụ ụtọ na nze ya atọ ọjị maka ọjị ka atacha ewee kazie afọ okwu eji bịa na onye bịara igwe eme eli ọjị imecha eli ọjị ọtachazịa ọnwa ezive ọzọ jie maka na onye tala ọjị bụzi nye akpụ okwu ya n'ọnụ nya na ọbụ ife zili ezi kwesị ekwesị na onye igbo ọbụla ịbịalụ biya mgbe nwoke bụ nwoke mgbe enu bụ enu ụgwa nchefu ụtụtụ nwoke awapụgodo ọjọ ụtụtụ biya wee weli ekpe ekpere kene chukwu n'ụbọchị nke ha mgbe anyị na-ekwu ife a ebutebela anyị nkụzi nke kraịst nọ emechaa onye mere na ụfọdụ na-eme onye nwe ekpechezi ekpele segbula anụ bịa ekpechere kraịst pụta ọnwa ọjọọ ụtụtụ biya maka gịnị maka na o nwere omenala chukwu nyere anyị n'aka ọ sịrị anyị anyụ narụkwa n'anyị sọsọ ife a na-agwa gị bụ enwekwa na ọjị ma ọ bụ e, ọjị m igwe na-asị alụsị nke abịa taa ọ sọrọ ga-eme ya ọ bụ na ifil na ọ bụ na ịmalụ na ịbụ onye ụka e kristian na ofufe nke gị ekwukwana ya ọzọ ọzọ ndị na-ebu ndị pegan ndị bụ pegan bụ ndị gịnị bụ ndị na-efe alụsị ga-abụ nwere ọkpọ ife ọ na-efe ya bịa kpọmachi nke ya ndị nwa na-efe chineke bi n'eluigwe gị nwa bụ onye na-eso kraịst bụ iweta ọjị nke gị kpọba kraịst ya bịa na ọchị nke ị na-efe ekene gị ndewo nna m daalụkwa ndewo daalụ eh, nna m ndewo daalụkwa sọ igbe hmm. amaka ekene m unu ihe adị nna m hmm. Eh, biko kedu otu nwaanyị si awa ọjị anara eme ya eme nwaanyị ada awa ọjị na nke bụ eziokwu bụ na ọna ọjị ka a na ana ama na nwoke tọrọ nwaanyị ọna ọjị ya mere nwaanyị ada awa ọjị ọ bụ na eweta ọjị ụmụ nwaanyị n'ọnọdụ nwaanyị ibebe ebibe eme bụ ọchị talịba nkwaba taa ma ọ bụ mkpotalịba ọkara taa ma ọmalịba osiri oke ụtọ ofe alacha ofe mana ọ bụrụ na ọnọ mmemme na abịara ije a na-aya wụọ ji nwaanyị mụrụ nwa nwoke dị mgbari ise nwoke dị mgbari ise anọ dị akpọ ọnya nye ọjị obi anya ya kaba wazi ọjị nwaanyị ọ bụ na oluo nọ ife a ga-eme eme nọ mmemme nọ nwaanyị dị mgbari nwaanyị mụtara ndị ụmụ nwaanyị ju ọ bụrụ na ọsọsọ nwoke nọ n'ụlọ ya bụ nwa ya ma ọ bụ nwa nwa ya dị mgbe ise nọ n'ụlọ a bụrụ nwoke akpọ ọnyá obi ọjị aka wee wụọ ọjị taa and obi ọjị aka wa anya eme gị na-enyegoro nye nwa aka ọjị ya ọnya mere nwaanyị adịghị etikwa aka n'ọkwa ọjị na-awaji ọjị gbawa ebunye ụmụnwaanyị ụmụ nwoke wechara ọjị etu esi ewe na mbe na mbe maka eji ọjị ama ka obodo si dị ndị tọrọ ndị na e, e, e, ọnụkwụ a tọrọ ọnụkwụ a azị ọnụkwụ a were ọjị onye tọcha na ya ọbụ onye na-afọ maka fe ewelụ azị ọnụkwụ a were ewelụ eji etu ọgbọ ka esi tọ eji etu ọgbọ ka obodo si dị eji etu ọgbọ eji ama ndị bụ ndị oru na ndị bụ ndị ụnọ ife ọjị na-eme erike erika mmadụ nwaanyị ife na mmadụ ada awụ ọjị n'ikwu na bụ na nwaanyị ada awakwu ọjị ọnya butere na mmadụ ama nwa ọjị n'ikwu na maka na onye ọbụla n'ikwu na ya na-ereprezentị na-anọchite anya nne ya ya mere na nwoke ada awụ ọjị na be ndị ọgọ ya na nwoke bịa be ndị ọgọ ya na ya nọ n'ọbe ndị ọgọ ya maka nwaanyị na ibe nọchite anya bụ nwaanyị ahụ ị na-anụ ya mere na ịma nwa ọjị be ndị ọgọ gị ya mere na ịma nwa ọjị n'ikwu nne gị ya mere na nna gị ochie nọdụ nso na ịma nwa eh, eh, ọjị n'iru ya maka na anya nna gị ochie ebe ịbụbụ nwaba nwaanyị na ọbịa ịnọchi nya na nwaanyị ada awa ọjị mana nwaanyị na-eme gịnị na-ebupụta ọjị ebupụta oke na ọlụ nwaanyị na ezinụlọ bụ ibupụta ọjị sacha ọjị tii n'ọkwa bupụtalu di die wee nye ndị ọbịa onye ka eji akpọba oso di eme nwoke wee gụọ ọjị ya a maka nna ochie gị epempe ihe agọrọ ọjị n'iru ya ịdị 200 years ma onye bụ mụtara nne gị ndị mụta nne gị ya nwee nke dị 3 years na ya ihe agọrọ ji n'iri onye ka ji ma na ọjị bụ gịnị usoro igbo ji eme gịnị enwe nsọpụrụ usoro igbo ji akwanyere ife ugwu eji ọjị akwanyere nwaanyị nnukwu ugwu site n'ime ife ndị a gwara gị ya bụ na ọjị abụrọ ego achị ụtaba n'aka agba nke nwatakịrị nwaanyị nọkọta ogbe ete ọjị gaa ọjị nwa onwepụrụkwu nwaanyị mele ya n'ala Igbo onwekwuru nwaanyị na-akwakọ ime ya maka na nke ọbụla mere eme jọzụ na-eme gịnị na-akpụ onwe ya lụrụ alụ ọgwọkwuo onye ọta n'ọnụ ya na onwere nwere anya na ya ya ete ya nwaanyị ibi anya atakwuodo ọjị ya bụ nwaanyị gọ abụzi ọ bụrụ nwaanyị ofeke dịkwu ka nwaanyị ofeke maka ofeke kpọma ofeke azụlụ ekenekwe gị ndewo nna m ukwu biko onwe etu n'ala Igbo ka e were onwe iti nwaanyị ga-abụ ochie onwe ebe nwaanyị abụ ruo n'arọ toruo n'olugo 100 years ruo ife ọbụla ọ ya abụ ewee nye ọjịsị agụọ ee mgbe e ji wee nye nwaanyị ọjị ya agụọ ma ọ bụ na nwaanyị dịgide arịa agagide o wee luo 200 years ka izu wee kwu o wee bụ na a na-akpọzi ya nwaanyị na-akpọzi ya nwoke nye ụmụ ụmụ ya bịazasị nekwe nna anyị ochie na ọbọzi nna anyị ochie mana ọ bụrụ na ọ ka bụ nne anyị ochie ọ ka bụ nwaanyị ọya gọrọ ọjị nwere echichi oge echi nwaanyị chi echichi sọlụ ya echie nwaanyị chifu dịka basizi echi na nke taatọ nwata nwaanyị chifu echichi enye chifu niile a sọọsọ ife ga-eme bụ na a ga-eme gịnị na abịa n'ebe na-eme mmemme a ga-ebugali ọjị mana ebugali ọjị asị ya were ọjị nye di gị ekenekwe m gị ọzọ ndewo